ndewonu ana m anabata ụnụ na YouTube chanel nke anyị n'ụbọchị nke taa anyị ga-akụzi ihe gbasara JavaScript anyị ga-akọwa ihe JavaScript pụtara ma kọwakwa ihe JavaScript jidere mkpa na ihe mmepụta nke webụsaịtị anyị na-arịọ ụnụ ka a nọtọ ntị ala ndewo ka anyị bidokwa n'ugbu kụziwa ihe bụ javascript na ihe otu a na-eji eji javascript emepụta ihe ndị oyibo na-akpọ webụsaịtị ugbu na anyị ga-emepe nke websaịtị nke a na-akpọ igbo api anyị ga-ewere ọnọdụ ugbu a kọwaa ihe bụ javascript anyị na-arịọ ọnọ ka a nọtọ ntị ala ndewo ugbu na ihe ị ga-eme m ga-achọ ka ị m bụ mepere m nke ihe ndị oyibo na-akpọ browser inspekt imepe ya ebe a ịpịa right click ga-ahọrọ e, inspect ọkpanụ ga-apịa nke F12 na keyboard gị imepe ya ugbu a ebe a m na-emepe na bụ ihe ndị a na ihe nke a na-akpọ developers 2 ọ ihe nke a na-akpọkwa developers 2 imepe ya ọ nọ n'akụkụ ebe ị nwere ikekwe wetuo ya n'ala ebe a ịpịa nke a ịpịa ihe adị ụzọ atọ ịpịa ya gaa ahọrọ otu ị chọrọ ka ọ nọ achọrọ m ka ọ nọ n'ala ugbu ị nwere ikike weta kụtọ gị ebe a ka ị nwee ike welite ya elu ịbịa na nke a na-akpọ kọnsụl ebe a edere kọnsụl a bụ ebe ị ga na-eji na elekere javascript gị ọ bụrụ na ibido dewa koodu gị ihe m ga-achọkwa ka ime bụ ihe m chọrọ ime ugbu na ka m nkiri ya ihe a n'ebe a m chọrọ iwepụ ihe niile n'ebe a oke ihe m chọrọ ime ugbu na ka m kụziere na otu a na-eji na-eji javascript na-emepụtakwa webụsaịtị ọwụ ihe ị ga-enwere ike iji kpegbu javascript eme javascript dị oke mkpa maka ihe nke mmepụta webụsaịtị na nke a na-akpọ front end part ọ bụrụ na iji javascript kee webụsaịtị gị ga-eji gụ javascript gbaa webụsaịtị gị ụdị omume omume ị chọrọ ka o mere gị ị chọrọ apịa ihe ọ na ị chọrọ ka apịa bọtụn a ị chọrọ ka javascript gị ị chọrọ ka webụsaịtị gị tọn otu ọzọ ọ bụ chenji kọlọ ọzọ ọ bụkwa mee ihe agba niile dị iche iche ị ga-eji javascript mee ya ọ bụrụ na mpịa bọtịn nke a na-ebe mpịa bọtịn ị ga-ahụkwa na enwere ihe enwere agba enwere ụdịka agba ihe a ga akpọ ọhụrụ ndị nwere ike iji chọ javascript gị na-emekwa ọkwa na enwere e ụdịka agba ndị dị iche iche oke lee ka m gosi na ihe nwere ike iji javascript eme m ga-ede nke a na-akpọ document dot body dot style the uh, Stardust background. m chọrọ iji javascript echenji kọlọ m iji javascript emegharị kọlọ webụsaịtị nke igbo api ya lee ihe m ga-eme ebe na nsị ya achọrọ m ka ọ bụrụzie red ị hụrụ na ejile m javascript megharịa kọlọ webụsaịtị a ka ọ bụrụ red ihe ihe javascript nwere ike imere gị ịhụrụ ihe ịhụrụ ibe na bụ otu javascript na-adị enwere ike ịsịkwa ele ihe ọzọ nwere ike ka ka ichenjikwa kọlị ọzọ ka m gakwa n'elu ebe ahụ ọzọ emere ejide m javascript ihe m dere ebe a na document.body.style.background equals to red eji m ya na chenjie kọlọ ahụ niile gbasatara webụsaịtị a ejire m ya chenjie kọlọ webụsaịtị a niile ọwụ ihe javascript nwere ike imere anyị enwere ike imekwa ihe ndị ọjọọ dị iche dị iche ngere ike ijicha javascript eme enje agba webụsaịtị a nke ndị oyibo na-akpọ kọlọ anyị chenjeli agba webụsaịtị a na ka ọ bụrụ agba agba ị hụrụ otu ọ dịzi ugbu na na o chenjiela ọwụ ihe javascript nwere ike imere anyị kwe ọtụtụ ihe ndị ọzọ nwere ike ijikwe javascript na-eme ị nwere ike ijikwe javascript mee nke ndị oyibo na-akpọkwa mgbakọ ọhịa na-akpọ n'oyibo calculation ọ bụ ihe ndị ọzọ leekwa anyị na ebe a na-akpọ ebe a na-akpọ kọnsụl ide nke a na-akpọ abụọ na-ewepụtakwa nke ọzọ deekwa abụọ ọzọ ịpịa yọ nta ka ịhụla na anyị enwere ojinanyị fọ ịhụ na anyị enwere fọ ojinanyị fọ na ele ihe ọ pụtara ebe a ị nwere ike iji javascript meekwe mgbakọ na ihe ndị ọzọ ndị ọzọ niile dị iche iche gbasara webụsaịtị ọ bụrụ na ị chọrọ ka apịa ebe a apịa ebe a na ịchọrọ ka ọ wụọ ihe ọzọ ịchọrọ ka ọ ga-akwụkwọ enwerekwa ihe ọzọ nche izikwa na a na-akpọkwa eh, alat na ọ bụrụ iche ikepụta webụsaịtị a na-akpọkwa alat ọ nọ na ime javascript ndị ebe a na alat mebi achọrọ m ka ọ sị eh, eh, ndewo unu ndewo unu ma emechie ya ebe a mpịa ma mpịa intakia na kibọọdụ m ị ga-ahụ lee ihe edere m ya alat n'ime edere m ndewo lee ihe ọ ga-ezi anyị ugbu a ị o bupụtara ihe a na-akpị ya alat na javascript a na-akpị ya alat ị hụrụ o bupụtarala ihe a na ndewo nụ ịhụna ebe a ọ ihe javascript nwere ike e nwere ike na-eji ka ọ na-akpa ụdị ụdị ụdị ụdị agba niile chọrọ ka webụsaịtị gị ọ bụrụ ka ọ kpapụta ma ọ bụrụ na ị na-eyuzi ya ọcha ihe ndị nwere ike iji chaa javascript gị emepụta ugbuna ka anyị mechiekwa nke ọzọ enwere ekekpe jikpe enwerekpe ọtụtụ ihe ndị niile ị gara iji javascript ga-emepụta oke ugbu na anyị ga-asị ka anyị mechie webụsaịtị nke a na ka anyị gaanụ bidozie otu anyị ga-esi bido yuzuwa javascript n'ikepụta webụsaịtị anyị ihe ọzọ m chọrọ ka anyị mee ihe ọzọ ị ga-ajụkwa bụ ka ihe ndị ị ga-ewepụta iji mepụtawa webụsaịtị kee ụdị ngwaọrụ ngwaọrụ dị ị ga-ewepụta ihe mbụ nke ọzọ ị chọrọ bụ ihe a na-akpọ web browser labụ ya bụ ihe nke anyị yuzuga na nkụzi nke javascript anyị ga-ahọrọ iji chrome e, e, emepụta webụsaịtị anyị ilekpe anya ebe a na ị ga-ahịa ile anya ebe a na lee ihe nke a na-akpọ google chrome ọ bụ ya bụ ihe anyị ga-eyuzuwa ihe ọzọ ị ga-achọkwa ijikwa webụta ya bụ nke a na-akpọkwa um text editor anyị ga-ahọrọ nke a na-akpọ visual studio code n'asụsụ oyibo ihe ọzọ m chọrọ ka ị mere anyị ugbu na bụ ka ị gaa ka ire anyị faịlụ ọhụrụ anyị ga-eji kepụta webụsaịtị anyị kụziwakwa ihe gbasatara javascript ga-ahọrọ right click gị ịhọrọ ya na na ihe ọpị uh, eji apị kọmputa gị ga-emepe faịlụ ọhụrụ gị anyị ga-akpị ya javascript anyị ga-akpị ya nkụzi nkụzi javascript anyị ederi anyị emepụtara faịlụ ọhụrụ ihe ọzọ m chọrọ ka ọ nụ m bụ gaanụ na faịlụ ebe ichetakwa otu anyị si kụzicha ihe gbasara html na css anyị ị ga-ahụpụ otu esi ahọpụta faịlụ gaa aga ebe a na-ahọrọ faịlụ ịhọrọ ya ebe a gaa na ọ ebe anyị nwere eh, ọ ebe anyị nwere faịlụ anyị mepere ọhụrụ ị gaa n'ime desktọpụ anyị ị nwere ike ikekwe ya faịlụ gaa na ebe ọbụla ị chọrọ gaa họrọ nke anyị kere ugbu bụ nkụzi javascript ịhọrọ ya ga-emepe ya na VS Code gị imepe ya lee ya ka ọ na-emepe anyị emepeela ya ugbu a ị chọrọ ibido kewe web javascript gị ebe ị ga-ahịa anya nke anyị chi iji ebido kewe ya na mbido anyị ga-achọ ijikpe ikepụtakwa anyị ga-achọ iwepụtakwa html ọzọ anyị ga-eji mewa ihe ọmụmụ nke javascript anyị lee ihe m chọrọ ka ị mere m ebe a mechie ihe a mepekpe faịlụ ọzọ nke javascript.html html nke anyị chọrọ iji wee kụzie ihe gbasara javascript ọ bụ na ịghọtacha ihe gbasara javascript aga m achọkwa ka ị gaa na mbido lekpe html kọọsụ nke anyị wepụtara n'isi mbụ ọ ga-enyerekwa gị aka ịmụta ihe niile anyị mega gbasatara javascript anyị ka anyị bịa nụ dekpe n'ime html anyị anyị anyị nye aha ihe gbasara ihe anyị na-eme n'ụbọchị taa ka anyị ga na-akpọ javascript kọọsụ. nke anyị ga na-akpọ nkụzi nke javascript nkụzi nke javascript part eh, eh, nkụzi nke javascript akpịa nke mbụ nke ah, akpịa nke mbụ because anyị ga na-ewepụta nke mbụ anyị ga na-ewepụta anyị ga na-ewepụtakwa ka ọsọ a na kwamgbe kwamgbe ugbu na ihe ọzọ ị ga-echekwa mepee faịlụ anyị ka ọ pụta na ọ bụrụ webụsaịtị anyị ahọrọkwa nke a na-akpọ open with server ịhọrọ ya ọ ga-emepekwa na ọ ga-emepe ugbu na ọ na-emepe lekwe ya bụ ọ na-ede ka ọ nọ na mmepe osila na o mepeela nkụzi nke javascript ka anyị wepụ nke a edere pata ihe nke mbụ nke mbụ lee ya o mepeela nkụzi nke javascript nke mbụ o mepee ugbu na otu o si mepee na ihe ọzọ ị ga-ajụ bụ kee otu a ga-esi wee kee javascript faịlụ otu a ga-esi yuzuwa javascript ikepụtawa webụsaịtị anyị nke mbụ bụ otu esi eyuzu javascript n'ime html faịlụ gị m ga-ezikwa n'ugbu a na-eyuzu nke a na-akpọ script tag n'ime script tag gị ebe anyị dere script tag gị nwere ike dekpe ị nwere ike dee javascript niile niile dị iche n'iche ọ ga-enwekwa nsogbu ga-anọ n'ime ya ị nwere ikweke wetakwa script ga-adekpe ya n'ime ime ebe a na-akpọkwa head mana ọ na-aka mma ka onye ike nye webụsaịtị gị aka ka ọ rụọ ọrụ ọfụma ka ide ya n'ime ebe bọdị tag ebe a ka m zikpanụ ihe ọzọ otu esi ejikwa ya edekwa webụsaịtị ka anyị dekpe nụ nke ọzọ ihe a bụ javascript ka anyị lee n'otu ọ ga-esi arụ ọrụ anyị aga na ebe anyị hụrụ ebe a na ihe a bụ javascript ihe ahụ ya ha na o bupụtarala anyị nke a na-akpọ alert n'oyibo o bupụtarala anyị alat ahụ n'ime faịlụ anyị ebe a ihe a bụ javascript ihe ọ na-egosi anyị ebe a na ị nwere ike iji javascript ị nwere ike idekwa javascript n'ime html faịlụ gị lee ya ebe a enwere mgbe nke ọzọ m chọrọ ka anyị kụzie kpanụ na ka anyị wepụ ihe a na ka onye ike rụọra ya ọrụ ọfụma ka anyị ekpe nke a na-akpọkwa bọtịn anyị dee bọtịn tag htm enwere ka anyị akpọkwa ya e, họrọ pịa enwere ka akpịa pịa lee ya ebe anyị awaala bọtịn anyị na-asị pịa m ga-asị pịa ihe m chọrọ enwere anụmatụ agba m na-asị ya ka ọ kpara m ugbu na ịpịa ọ bụrụ na ịpịa bọtịn a achọrọ m ka ibupụtara ya ala ahụ ka anyị enyi ya lekpe ọ ga-adị enye nwere ihe a na-akpọ atributu nke atributu a na-akpọ onklik ide onklik ga-edekpa ala atọ ahụ ọzọ dị nke ga-ede ihe braket a den dezie họrọ ejikwala dọbụ kot abụọ eme ya ebe ọ dị na ihe ebe ọ ga-enye nsogbu were nke dị ofu ejikwele ụzọrọ abụọ ụzọrọ abụọ mee ya hụrụ ọ ga-enye nsogbu lee anya ebe a ka m kụziri gị ọ bụrụ na iji dọgbu quote abụọ ebe a na-ame ebe iji inwe dọgbu kotu n'ime ebe a jikwa dọgbu quote na azịza ebe a ọ ga-enye ya nsogbu were ofu dọgbu quote nke ga-arị ụzọ lee ya ebe a dị na ya sị nkụzi nkụzi nkụzi javascript ihe ihe a ga-eme bụ na ọ bụrụ na ị pịa bọtịn a na ihe webụsaịtị gị ọ ga-ebupụtara anyị ihe alaatị nke a dịka anyị gaa nụga nyochaa ya ịhụnanya anyị o bupụtarala anyị alaata ahụ ịhụrụ ya ọ bụrụ na ị pịa ya ihe ewudukọ ihe ndị javascript ga na-emere gị ịpịa ya ebe a na ọ ga-ebupụtara gị ala ịhụrụ o gị ihe ahụ na ịhụrụ ebe na o bupụtarala gị ala ata ahụ ị nwere ike ijikwa ihe asị ịpịa ebe a ka ichenji kọlọ webụsaịtị niile ọ ga-echenjikwa ka ichenji agba ọ ga-echenji ya ihe a bụ nke a na-akpọkwa intana otu a na-esi eyuzu javascript n'ime n'ime html gị ihe ọzọ m chọrọ kwa ka anyị mee n'ugbu bụ ka anyị ihe ọzọ m chọrọkwa ka anyị mee ka anyị kụzie unu ugbu na ka anyị kee enu faịlụ bidozie mụtawazie ụdị na ụdị ihe bụ javascript olee otu ị ga-esi wee kee faịlụ javascript ga bịakwa ebe a ga-ahụrụ ebe a na-akpọ faịlụ ọhụrụ ịhọrọ ya ba agaghị edere m ya ị nwere ike dekwe ọkwa ihe ọbụla chọrọ bọta ọ ga-akpọsarịrị na js ọ wụ iwu ya akpọ ya um, js akpọ ya nkụzi nkụzi js index.js ị hụrụ ebe a na ya ekepụtara ihe anyị kere ebe a na wụ javascript file ị hụrụ ebe ọ bidoro na ọ ga-akwụsịrịrị na js ọwụkwa na ịmụwa javascript mụta ọfụma gbago na mgbago mgbago na mgbago mgbago ebe ihe dị ukwu enwere nke ọzọ na-akpọkwa ts nke ha na-akpa ya typescript but nke ihe ndị a ga ekụzi na na ihe ndị nke na-abịa abịa pụta ịbịakwa ebe a ugbu na ịbịa na javascript ebe na ịbịa na ihe m ga-achọzi ka ime na ka anyị webatazie ele otu anyị ga-esi webata faịlụ ahụ anyị kere anyị bịa ebe idekwa script tag gị idekwa script tag gị ọ bụrụ na ide script tag gị gaa abịa n'ime ebe a tiri m atributu nke a na-akpọ src ị ga-ejikwa ya webata javascript faịlụ gị ahụ n'ime html gị ka onye ike ọ bụrụ na ị dee javascript koodu gị ka onye ike rụọ ọrụ na html faịlụ gị ka anyị bidokwanụ na mbụ ọ bụrụ na e nwerekwa ihe na ha biko were obi ọcha detara anyị ka a na-akpọkwa kọment anyị ga-aza gị anyị ede ihe ihe ga-emezi ụdọ ebe edere a detekwa aha e, javascript faịlụ a ahịa bụ nkụzi js lee ya ebe ọ pụtara ebe nkụzi js hụrụ ya ọ pụtara ebe ihe ọzọ anyị ga-eme na elu otu anyị ga-esi mara na ihe a pụtara ebe a na ọrụ wụrụ ọrụ anyị ga-aga dee javascript faịlụ ka anyị ga-anọ dee javascript eh, oke ihe ga-eme bụ ka anyị wepụ ihe anyị dere ebe a onklik a ka anyị wepụ ebe a ka ihe ya nke a na-akpọkwa id atribut ọ bụrụ na ị ga-echetakwa ihe gbasatara um, ihe gbasatara html anyị na css niile ị ga-enwe ike chetakwa ihe gbasara id na class attribute otu a ga-esi wee ji nweta html tag nke anyị chọrọ iji eme ihe ọbụla anyị chọrọ ime na webụsaịtị anyị ka anyị kpọọ ya js anyị kpọọkwa ya um, javascript uh, mba ka anyị ya js na igbo ka anyị họrọ ya anyị họrọ ya gaa n'ime javascript ugbu na enwere ihe ọzọ ị ga-ajụ ka otu ihe anyị dere ebe a na ga-eji ihe anyị mere ebe a na anyị ga-eji aha na nweta anyị ga-eji aha na nweta bọtịn a na bọtịn a na-akpọ pịa anyị ga-enweta ya na na ime javascript faịlụ anyị ada ọ ga-arụ ọrụ ka anyị mee ekwenye ugbu na ihe ọzọ ị ga-eme enwere ihe a na-akpọ ihe ndị ihe nke a na-akpọ dom otu a na-esi e, dọma bụ otu a na-esi na-eme e, otu a na-esi nweta html tag nke ọbụla ị chọrọ iji rụọ ọrụ gị n'ime javascript faịlụ gị ọbịa bụ ihe a na-akpọ dom a na-akpịa document ọbjekt model anyị ga-akụzie n'usoro n'usoro ka anyị ike bidokwanụ nke ọzọ anyị ebidoro dewanụ javascript code anyị ka anyị nga ide nke a na-akpọ kọs e nwere ka anyị akpịa pịa bọtịn dị nke a na-akpọ document dot get element by id ga aha aha nke aha ịhọrọ ụtọ aha nke aha ịhọrọ na enwere ekwe anyị ahọrọla nke a na ọ enwere ekwe iwetu okwe nke a ka anyị ahọrọla nke ahụ na ihe ọzọ anyị ga-eme bụ ka anyị kpọọ ka anyị kpọọ ign adị function nke ga ma apịa bọtịn ahụ ka o nwee ike wepụtara anyị ihe alata ahụ ọzọ nke a na idere m pịa bọtịn document.getElement by id ihe nke a na-arụ bụ ka o nwete java onwete html tag nke ahụ anyị dere n'ime html anya na lee ya ebe a ebe anyị kpọrọ jes na igbo lee ya ebe a na anyị na-eji na-enweta bọtịn a na-akpọ bọtpịa anyị enwetala ihe na ihe o ihe bọtịn a na-apụtara ihe pịa bọtịn a ihe ọ pụtara na abụla ọ bụ bọtịn a na ebe a na ọbịa bụ bọtịn a na ihe ọzọ ị ihe ọzọ gbazi ihe gbaziri mee na faịlụ ọ ga-emeziri gị ya lee m na spịa mere mebe pịa bọtịn a dot add event listener then event m chọrọ ka agba m chọrọ ka ọ kpara m ebe a bụ nke a na-akpọ klik a na-akpa ya klik ị ga-ederịrị ya klik n'asụsụ oyibo ihe onye na-akọwa ọ sị ya mee bụ ọ bụrụ na a pịa ya nke a na-akpọ klik n'asụsụ oyibo ka o bupụtara m ala ata na-akpọ bata na javascript external file ikpe anya ọzọ mgbe anya lee na ala ihe ọ ga-eme ị hụrụ otu anyị si pịa ya na o bupụtara anyị bata na javascript external file ị ya o bupụtara anyị bata na javascript external file ihe ọzọ m chọrọ ka anyị kọwaa nụ n'ụbọchị nke taa bụkwa ihe a na-akpọkwa javascript statement ka ihe bụ javascript statement javascript javascript statement bụ javascript statement ka m dee ka m defute ebe a javascript statement ihe e nwere otu kọmputa na-esi na-arụ ọrụ kọmputa na-arụ ọrụ n'ọnọdụ iwu ndị nyere ya ihe si ya mee ihe niile isi ya mee wụ otu kọmputa na-esi na-arụ ọrụ ugbu na ya ga-asị wụ ka ihe bụ javascript statement ọ bụrụ na ị dee javascript gị like ihe anyị dere ebe a na-abụ ihe a na-akpọkwa anyị edeele na si ya kpaara ya agba dị ụtọ mee ihe dị ụtọ a ịgbalị ya sila ihe ewu ihe anyị chọrọ ka ihe otu esi edepụta ihe anyị gwara ihe abụzi anyị si ya na deere anyị na browser deere anyị ihe bupụtara ya lat dete bata na javascript external file ọ bịa bụ javascript statement and olee otu a na-esi edekwanye ya bụ javascript eh, statement ọ bụrụ na idecha ihe anyị dere ebe a na-abụkwa javascript statement kwesị ọ ga-arụ ọrụ ọnọdụ ka nga ga-asị mere m ihe a o mere ya na ọ bụ statement ka a gasị enyere iwu mere m ihe a ọkwa e nyere ya si kpaa agwa dị ụta o mere ya ugbu na ị hụrụ ugbu na oke ọ na ide ekpe nke a na-akpọkwa enwere ihe ọzọ anyị na-akpọkwa oke ka anyị kọwaa ihe bụ syntax na javascript otu a na-esi eji javascript edepụta koodu niile a na-ede na javascript ọ bụrụ na ị bịa na javascript ide ide ihe a na-akpọ let lee otu javascript sintaks na-adị ide let ga-ede aha aha ị chọrọ iji aha ị chọrọ iji jide data gị na javascript nke anyị kpịa igbo js igbo javascript ọ bụrụ na isi aka ọ bụrụ equals abụọ otu isi kpọọ ya na ihe a bụ java ihe otu javascript syntax na-adị ị ga-eyuzu ụdịdị nke a na-akpọ keyword ihe otu javascript syntax na-adị ịghara ekwekwe kpọkwa nke ọzọ na-akpọkwa va jikpịa dee kpe ihe ọzọ gbasakwara ka akpọkwa ya um, ihe nkuzi nkụzi ga-akpọkwa ya bịanụ bịanụ ihe a bụ otu javascript syntax na-adị ihe anyị dịrịkwa ebe a bụkwa javascript syntax ihe anyị dịrịkwa n'elu ebe a na-abụkwa javascript syntax ị ebe a na ọkwa javascript syntax e nwerekwa ọ nwere ọtụtụ syntax dị na javascript ihe ga-abụtara na idecha ịga were nke a na-akpọ semicolon mechie javascript gị ị ebe a na anyị nwere anyị jicha semicolon mechie ọhụụ otu javascript syntax na-adị ihe ọzọ dị mkpa ka anyị bidokwa na kụziekwa bụ nke a na-akpọ variable ọ dị oke mkpa na javascript iji ike mụtawa javascript ka ihe bụ variable na javascript javascript variable ihe bụ variable na javascript bụ variable ihe ị ga-eji ihe ị ga-eji weta ihe ị ga-eji tinye data gị iche iji na-eme ihe ọbụla iche mere na webụsaịtị gị ka m si n'otu ihe a na-akpọ variable na javascript ọ bịakwa n'ime javascript e ụzọ ihe ndị atọ a na-eji na-emepụta variable na javascript a na-akpọ ya keyword na javascript nke mbụ bụ nke a na-akpọ var nke ọzọ bụ nke a na-akpọ let nke ọzọ bụkwa nke a na-akpọ const ka m kụziere n'otu otu ị ga-eji const wepụtakwa nke a na-akpọ variable na Igbo asụsụ kọmputa ala Igbo ihe anyị dere ebe a na bụ ihe a na-akpọ variable lee nke a na-ehụrụ ebe a na nke na-ahụ ebe a na-akpọrọ variable ka m dozie ya ọfụma ndị unu nke a kpọrọ variable na Igbo bịawụ ọ bịa ihe a na-akpọ variable na JavaScript nke ịhụrụ ebe edere va bụ nke a na-akpọ keyword na JavaScript nke ịhụrụ ebe a na-abụ ihe a bụ data and data a na-akpọ ya string na javascript ihe ọ na-eme anyị na-ewere data a na-anọ n'ime ebe a na anyị na-ewere data akpọrọ asụsụ kọmputa na igbo na-etinye n'ime variable a na ihe nwere ike ịkpọkwa ihe ọzọ ị nwere ike ịkpịa ihe ọbụla ihe a na ike ịkpịa ihe ọbụla ị chọrọ na igbo tinye aha ndị aha ọpụtara na javascript ị nwere igwe ihe ịkpa ị ga-akpọnwu ya variable gị ndị aha na-akpọkwa ya preserve words na javascript preserve words. na javascript ị ga-eyuzi ya dee aha variable gị na javascript ọ dị ihe ọ dịkwa ọtụtụ ihe dịka ole na ole dị n'imekwu ya ka anyị ga-akụzichakwara ihe ndị ahụ ọ bụrụ na ịchọ ide aha variable gị na javascript then nke ọzọ a na-akpọkwa let ka nzikpenụ ka a na-akpọ let ihe nke nke ọzọ ọzọ ọzọ anyị akpọkwa ya aha aha variable otu anyị si dekpe na ihe a na-abụkwa variable nke ọzọ anyị ejide nke keyword a na-akpọ let mepụtakwa variable nke ọzọ na javascript nke ọzọ bụkwa nke a na-akpọ const const ihe omedere constant ka anyị nke a ọ ga-ebido na small letter nke a nke a nke a bụ nke a nke a bụ nke a bụ const ị nwere ike kpọkwa ya ihe ọzọ nke a na-akpọkwa anyị asịkpa true n'ezie true n'ezie na ọ bụ const n'ezie ịhụ na ebe a na ihe ndị a na-abụ ihe a na-akpọ javascript variable ihe otu a na-esi edecha variable ihe variable a mere na ọ otu ị ga-esi were ihe a na-abụ ihe ndị a na-akpọkwa deta ị ga-eji etinye n'ime ebe a iwebara ya n'ime ebe a na ọbịa bụ ihe nwa na-akpọ variable ị ga-eyuzi ya na javascript gbadawala mgbada mgbada mgbada ị ga na-eyuzi ya na otu a ga na-esi eji emepụta faịlụ gị niile na javascript nke ọzọ e nwerekwa ihe ọzọ m chọrọ ịkụziri nụ bụ nke a na-akpọkwa ka m kọwara na ihe bụ ihe dị iche iche gbasatara var let na const ọ dị n'iche n'iche e nwechara ihe gbasachara n'iche n'iche ka anyị kọwanụ bụ ka anyị kọwanụ ihe bụ va ka va o nwere nkọwakwa nke ya va keyword otu anyị si dee va na va na ka anyị ji ede ihe a ka anyị depụtara nọ ihe a ihe a bụ va keyword anya si n'ezie true ị ga-edi ya na English n'ezie ihe anyị sịrị na ihe a bụ vaki wọd e nwere otu var esi na-arụ akpa agba na wepụkwa n'aka ndị nke ọzọ enwere otu var esi na akpa agba ebe ebe a na otu m si e dee e ike na-ade ya ekpe otu a na ọ ga-adịkwa mma ọ ga-enye gị nsogbu ọbụla ị nwere kwekwe dee ya idecha ya ebe a sị mebi eh, um, yes ọ n'ezie ide ya ebe a na ị e nwere bịakwa ọzọ degharịkwa ya ọzọ sịkpa werekpa aha ihe ọzọ na asịkpa ebe a sị mba no ọ ga enyekpe gị nsogbu ọzọ otu van si na-arụ ọrụ bọta ọ bụrụ na ọ bụ let let ga-enye gị nsogbu ọ ga ekpe ka otu isi dee aha nke a ka ị degharịa ya ọzọ nyekwe ya data nke ọzọ ọ ga-ekpe let a ga-ekpe gị ka anyị kụzie ekpe n'otu data let na-adịkpa let keyword ka anyị dee aha nke a na-abụ anyị dee ya ihe a bụ ihe a bụ let yes inrotais dee ya na ya sị ya na ihe a bụ let anyị ewerele yes atinye n'ime ihe a na variable nke a na ọ bụrụ na iwepụ ya na iwepụ ya ha ebe a na ọ ga-enye gị nsogbu ọbụla bọdụ ihe ọ ga-eme na ị nwere ike ịbịakwa ọzọ sịkpa ihe a bụ let degharịa akpa ebe a mebisi yes n'ezie ọ ga-enye gị nsogbu ọbụla ọ ga-enye gị nsogbu ọbụla but ọ bụrụ na ị bịa ebe a na-asị otu anyị si dee ihe na-asị ka m bido otu anyị si dee ihe na ịbịakwa ọzọ na-asị ka ị degharịa ya ọzọ ọ bụrụ na ị degharịa ya ọzọ nke a na-akpọ redeclaring to redeclare ọ wụta na-esi na-akpịa na javascript ọ ga-ekpe gị onye ọ ga-ekpe gị ọ ga-ekpe gị n'ihi na ediklaya ya already na javascript ọ ga-ekpe gị ọzọ i diklaya ya ọzọ ọ bụ nke na ọhịa na-akpọ Eh, ihe a na a ga-ekpe gị ọzọ ọhịa na-asị n'oyibo na you cannot declare let keyword but but ị ga-enwe ike ị ga-enwekwa nke a na-akpọkwa ọ ya reassign you can change ihe that reassign ihe omere na-enwe ị nwere ike megharịa the data megharịa data ya but you can but ị ga na-abịakwa ọzọ mepụtakwa ọzọ otu isi mepụta ya na mbụ otu anyị si nwe ya na va va enwe nsogbu na ihe gbasatara nka but ị ga-emenye ya na nke let keyword ka m zikwa n'ọzọ nke ọzọ a na-akpọkwa nke ọzọ bụ nke a na-akpọkwa cost ka m na-ezicha ihe dị iche n'iche na ya nke a na-abụ const keyword otu isi bata na nke const a na const dị iche na ha niile kọsụ na ọ na-akpa agwa dị n'iche n'iche nke agwa ya dịrị ọ dị kọsụ dị ọ dị ọ dị nnọọ ka ọ nọrọ onwe ya ọ na-achọ ka eri ya ọ na-achọkwa ka arịa asain ya ya ihe ndị abụọ ridiklaya and riasain ga-eme ya na kọst kọst ime ya n'ime na otu ọsịkpa ahịa kọst ọwụ kpọmkwem ọwụtụ ọ dị ka akpị ya na-asị ihe a ihe a bụ kọst maybe ya asị yes na ezie n'ezie aha otu anyị si dee ya kọnsụl na kọnsụl ị ga-eme ihe a na-akpọ ọrịa saịn ọ ga-ekpe gị ị ga-eme ihe a na-akpọ ọrịa saịn ọ ga-ekpe gị kpọọ ya ihe ọbụla ị chọrọ ọ ga kọnsụl ọ bụrụ na ị yuzuo ya na javascript na otu na ọ bụ na ọ bịa na ihu ya na ọ ga-enye gị nsogbu ọ ga-ekpe gị ọ bụrụ na ichi yuzie na-edepụta koodu ọ ga-ekpe gị kọst a ga-ekpe gị ọ ga-enye gị nsogbu otu isi dee ya na edeli ụka ị ga-eme ri asa ya ị ga-emekwa na ri diklea ọwụ otu kọst na-eji arụ ọrụ nke ya oke ihe ọzọ anyị ga-akọba bụkwa ihe nke a na-akpọkwa data types na javascript ka anyị kọbanụ ihe bụ data types na javascript data types ọ bụrụ na ịbịa n'ime javascript anyị nwere data types ụzọ asatọ na javascript nke mbụ bụ nke a na-akpọ string ka anyị depụta na ya nke mbụ bụ nke a na-akpọ string nke ọzọ bụ nke a na-akpọ numbers nke ọzọ bụkwa big int bigint nke ọzọ bụkwa nke a na-akpọ bulin nke ọzọ bụkwa nke a na-akpọ undefined nke ọzọ bụkwa nke a na-akpọ no nke ọzọ bụkwa nke a na-akpọ simbụl nke ọzọ bụkwa nke a na-akpọ object ile anya ị ga-ahụ na ọ dị ụzọ asatọ nke ndị oyibo na-akpọ 8 in numbers so ihe anyị ga-ewere n'ohere a na-akọba ihe niile bụ nke bụ data types ndị a nke mbụ anyị ga-akọwa ihe bụ string kọwaa nke bụ nọmba anyị ga-ahapụ nke begin taa kọwaa nke bụ boolean nke bụ boolean kọwa undefined kọwakwa nke bụ anyị ga-ewepụ begin na simbụ ndị a anyị ga-emie na ndị nke ọzọ vidio ndị nke ọzọ anyị ga na-eme na ihe ndị onyonyo nke ndị na-abịa abịa maka nkwụsite nke javascript anyị ga-eme anyị ga-akọwa ihe gbasatara bigint na simbụ n'ihi na ọ bụ data types nke a na-eyuzu na mgbago mgbago javascript anyị chọrọ ka anyị chọrọ ka ihe nkụzi nke a bụrụ maka ndị na achị ịmalite amalite ka ha nwee ike ghọta ya ọfụma ka ọ ghara ha anya ka anyị kọwanye bụ ihe bụ string kọwaa string ihe bụ nke a na-akpọ a na-akpọ string na JavaScript kọwaa string ihe ị ga-aghọtala ihe ihe ndị anyị kụziri mbụ ị ga-amara na kọwaa string a bụ nke a na-akpọ variable nke a leta anyị na-eyuzikwa ebe a bụ ihe a na-akpọkwa ihe anyị dere ebe a bụ ya bụ ihe a na-akpọ string data ọ string data anyị na-apa anyị na-ewebi ha n'ime kọwaa string ana ọ bụrụ na ime ihe a na-akpọ console ka m kụziere na ihe bụ console console bụ ihe otu ị ga-esi hụta javascript gị na web browser gị ma na javascript a na-ahụta ya na web ọ bụ n'ime ọ bụ ọnọdụ ka ọbịa bụ ihe na-arụ ọrụ ihe na-enye nsogbu webụsaịtị gị ọkpụkpọ agba dị n'iche n'iche mana ọ bụrụ na eche ịhụtakwa webụsaịtị ịhụta javascript gị dịga anya na site na na browser gị enwere ị ga-emepe ebe a m gosiri gị na mbụ a na-akpọ developers tools imepe ya iji kọnsụl gị hụkwa ya anya ka m si nu otu a na-esi eme kọnsụl anyị dị kọnsụl a na ide ya n'ala nke mbụ a na-edewo galakpọ ki di key ọ galakpọ kii ya m ga-akọwatara na otu na-esi use console ọfụma console dị n'iche n'iche ana m achọ ka anyị wepụta kọwaa string a variable ya ka ihe na javascript anya ị hụrụ ebe a na this is kọwaa string ihe a bụ nke a ihe a pụtara na ala ọ bụ faịlụ nke ahụ anyị dere na verịbụl ha anyị dere anyị na-achọ iwepụta na kọnsụl ihe anyị nwere ugbu a ka anyị wepụta na kọnsụl ka ihe anyị nwere obere obere oge kọwaa ihe bụ kọnsụl ka nche isi na otu ọ dị ka anyị bidokwa n'ọzọ ile anya ebe a na ile anya ebe a na ị ga-ahụ na ya akọwala ihe bụ string ihe bụ otu string na-adị ka ihe ga-eji na mata na data type a bụ string ị ga-ahụ na o nwere ihe nke a na-akpọ eh, double kot gbara okirikiri ị hụrụ ebe a na ọ okirikiri ị hụrụ ya ka a e wepụta nke na ide ekpenu ọzọ a na-akpọkwa nọmbas ị nwere ike yuzu kọst ebe a na anyị na-eche nji a kọwaa nọmbas kọwaa nọmba ihe nke a na-apụta ihe ọ pụtara na vere nyọpụta ihe nke a na-akọwa na bụ na sorry ndonu ihe variable a na-akọwa bụ ihe data type a na-akọwa bụ na ihe a bụ ọ bụ nke a na-akpọ ọnụọgụgụ ọ bụ ọnụọgụgụ ị ga-anakpa ya nọmba na javascript na igbe a na-akpịa ọnụọgụgụ but ị ga-aghọwọ nọmba ka a na-akpịa na javascript ihe ọ pụtara na na data type a ga-abụ nọmba na javascript ọ ihe ọ pụtara ihe ị ga-ahụ na ihe dị iche na nke enweghị onye ọgbama okirikiri dobe kootu ya ọhụ onwe ya bụtụ nke mbụ a nwere onye ga-egosi gị na nke a wụ string nke a bụ nọmba nke ọzọ anyị anyị na-eme ihe anyị ga-eme ihe gbasara bigit bigit bụ ihe a na-eji emepụta nọmba dị ihe o buru ibu ọ dị anya ọ dị anya wee ọ dị anya o buru ibu ọ dị ọtụtụ ọ nke a na-eji emepụta bigit but anyị nke ọzọ anyị ga-ebe anyị mee nke wụ eh, bulin anyị kọwanụ bullying ka anyị yuzukwanụ var ị nwere ike ijikwa cost ọ ga-eyuze let ọ jikwa var mee ya kọwaa kọwaa bullying bullying lee otu bullying na-adị sọrị ndonu ihe a ga-ekwesịrị ebe ihe ya na-akọwa na bụ na bullying a na ga-abụrịrị n'ezie ma ọ asị ọ ga-abụrịrị ihe a na-akpọ true ọfọs ọ gwụra otu ọ ga-abụrịrị sọsọ true ọfọs ọ bụ ya ihe a na-akpọ bullying ị hụrụ otu ọ ga-abụrịrị true ọfọs n'ezie ma ọ bụ na asị ọ bụ ya ihe a na-akpọ bulin ọ bụrụ na ịmụ ihe nke a na-akpọ typescript ọ ga nga ga-akụziri gị otu ị ga-esi gbaa javascript na ihe a ga-adị ihe a na ga-abụ ịgba javascript na na data nke a na ga-abụ e, ọ bụrụ na ọ javascript ọ bụrụ na ọ typescript ka anyị na-ede typescript bụkwa mgbago ihe mgbago mgbago nke javascript otu ị ga-esi gbaa javascript si na data ga-abụrịrị otu a ọ bụrụ na ọ bụ java typescript ka anyị zuga ị ga-ahịa ewere ọ na ihe awụ java typescript nchenji ebe ihe na nchenji ya site na gs to gaa na ts ị ga-ahịa na ọ ga-arụ ọrụ but ihe anyị zuga ebe a javascript typescript anyị ga-akụzikwa typescript na ihe onyonyo nkụzi nke ndị na-abịa abịa nke a na-abụ nke a na-akpọ bulin nke ọzọ anyị ga-akụzi bụ nke a na-akpọ undefined ọ bụrụkwa na ị nwee ajụjụ ọbụla kpatara gị n'obi biko desere ya na nke kọment sekshọn anyị ga-aza gị ya anyị ga-atụpụtakwa gị asịsị ya a ga-enye gị nkọwa ya niile kọwaa undefined nrotu ihe a dị ugbu na ihe a na-abụ ihe a akpọ undefined onweghị data nọ n'ime ihe ihe a na-abụ variable but onweghị data ọbụla anyị tiri n'ime ile anya na ị ga-ahụ na onweghị data ọbụla anyị tiri n'ime enweghị weda ọbụ weda bụ string ma ọ bụ bili ma ọ bụ nọmba onweghị data ọbụla etiri n'ime ya otu ọdịna ọwụ ihe a na-akpọ ọ bụrụ na ịchị yuzie na ọ bụrụ na ịchị yuzie na javascript ga-ede koodu niile ichi yuzere ihe a na-akpọ function ọ ga-enye gị nsogbu ka m zikwa gị anyị mee ya n'ime kọnsụl anyị ka m zikwa na otu ọ ga-esi ya enye nsogbu n'ime kọnsụl ị hụrụ ya na o deela undefined ya o undefined n'ihi na ọ bụ undefined enweghị ya etiri n'ime ya ọ bụ undefined ka m wepụ ya ka a gaa kpaa ihe ọzọ a na-akpọkwa kọwaa nọ nke a na-awụ ihe nke a data ọbụla bụ nọọ ga-abụrụ ihe ga-etinye ebe a bụ nọ nọ dị iche na undefined n'ihi na nọ enwere na data nke a na-akpọ nọ ịkọwa na lọg abụ nọ but undefined enweghị nke ọbụla kọwara na ọ ga-abụ but nke kọwara ya na ọ ga-abụ nọ nke ọzọ na-abụkwa nke ọzọ anyị ga-akọba bụkwa nke a na-akpọ nke a na-akpọ object object object ọ bụ ezigbote ihe ọ bụ ezigbote data na JavaScript ihe niile a na-eme na JavaScript data bụ na a na-akpọchi ọbjekt ọ dị ịtụnanya ọbjekt o siri ezigbo ike ka akọbara na ihe bụ ọbjekt bọta anyị ga-emepụtakwa ihe nkụzi onyonyo na mbozi ndị ke na-abịa abịa kọwaa ihe bụ ọbjekt na usoro ori usoro niile kọwaa ọbjekt dị tụnanya kọwaa ọbjekt otu a na-esi na-ede ọbjekt ịbịa n'ime ya nke mbụ ị ga-ede bụ ihe nke a na-akpọ o nwere nke a na-akpọ a na-akpị ya um, a na-akpị ya dị o nwere nke a na-akpọ kipe nke mbụ nke property nke ọbụ nke a na-akpọ value dere ide nke ọzọ ka m si ka m dị aha m bụ ka m kpịa aha m aha m temple ndukwu onyeisi isi nkuzi isi nkụzi nkụzi bụ ka m sị ije mma ọnwụ ozugbo ike ị hụrụ ụtọ ọdịnala ị hụrụ na lee otu ile ya na ị ga-ahụ na o nwere nke mbụ a na-akpọ nke proper nke nke a na-akpọ value ya nke a na-abụ ihe ihe a na-akpọ object na javascript ị ga-amụta ya ka anyị na-agbago na mgbe ị ga-amụtacha otu niile otu a na-esi na-eyuzu ya then ị bịakwa n'ime object enwere ihe a na-akpọkwa array nwekwe nke a na-akpọ date ka m kụzirikwa ihe bụ ari n'ime object ari na-anọ n'i ka m kụzirikwa na otu ari na-adị kọwaa ari. ile anya ihe a bụ ihe a na-akpọ ari ihe ya na-akọwa ari a na-eji bụkwa ihe a na-eji a ọ bụ na echi iwekọta data gị n'ọnụ ga-etinye ya n'ime ari dosie ya n'ime bụ nka ari a na ị nwere ikuku iwere ọzọ tige n'ime ari nka ị nwere ikuku iwere object tikpe n'ime ari nka ọ wụcha ọwa ari ka m sikpe gị ọzọ ari ọzọ ka anyị werekwa anyị dịkwa ọbjektị ọzọ n'ime ari ọzọ ịhụ ihe ọbụla ihe ọ na-akọwa array dị ka ọnọdụ ka ihe a na-asị ihe ị ga-eji wekọta data gị ọnụ array ị nwere ike ịdị data ọbụla n'ime array ti ya n'ime wekọta ọnụ ịbịakwa na nke ọbjektị ị nwere kwekwa sikpa ịbịa kpebe nwere ike ụtụ ikpe nke bulion n'ime ebe a echi ma ma developa ma ọwụ developa ga-esi ee ọ bụ developa ee ọwụ developa developa ee ọ bụ developa ị nwere ike itikpe data ọzọ dị iche iche n'ime ọbjet ị ga-ahụ na e nwere ihe dị iche ọbjet nwere kii ọ nwere kipe ọ nwere dị onwe ihe a na-akpọ property na vadia but ara enweghị ihe property na vadia anyị ga-akọwachakwa na ihe niile anyị ga-ewere ohere nke ya na nke ya kọwaa ihe bụ ari. ihe ọzọ m chọrọ ka anyị kọwaa bụ ihe a na-akpọ kọment ọ bụrụ na ile anya ebe a ị ga-ahụ na kemgbe m ji bido dewa koodu m enwere ihe ndị m na-edecha na-acha green ebe a enwere ndị a na-achacha otu a na na-edechasị nneje kemba ọ bụkwa na ile anya ị ga-ahụ na enweghị ihe o wepụtaga na ka ilekwa anya ebe a ka m ka m ihe ka anyị kọwanụ ihe bụ kọmentị ọ bụrụ yi mpịa ihe ebe a na ị ga-ahụkwa na bọtịnị ma mpịa bọtịnị ma ọ ka na-ebupụtara ihe ala ahụ mpịa ya ọ ka na-ebupụtarakwa ihe ala ata ahụ bọta ọ bịakwa mba ebe a na mbịa na-asị ka m mee ya ihe na-akpọ kọmentị emere m ihe kọmentị ahụ ị ga-ahụ na agba echenjiela dị agba echenjiela mbịakwa na mee ya ọzọ ị ga-ahụ na onye ha na-emezi ọzọ ọ na-arụzi ọrụ ọzọ ka ihe kpatara ya ihe kpatara ya bụ ihe a na-akpọ kọmentị ahụ ihe kọmentị ahụ anyị mere bụ ihe kpatara ya ka m ị ga-ahụla ihe a na-amịrị ya ọ dị ebe a na-abụ ihe a na-akpọ kọmentị ka m nzikwa n'ọzọ ka m wepụ ihe ahụ ka m wepụ ihe ahụ ka m jọsụrụ ihe ga-ebe ka m were m ihe a otu ebe ka anyị ga-eji eme ihe mgbamgba ị hụrụ ihe ọkọ ihe a na onye na anyị nsogbu n'ihi na emere ihe a na-akpọ idikla ya ya oredi ị ga-ewepụtakwa ọzọ ọhịa ojicha red ahụ ọhịa ojicha ngwa ngwa ahụ de ihe ga-eme na abụ ị bịara na ọ bụrụ na ị họrọ ihe a niile ma ọ gba ọsọ ofu ka ị họrọ ga-eme ihe a na-akpọ control slash ime na ị ga-ahụ na ihe a kọmentị ala onwe ya imekpa nke ọzọ gị mekwa kọntrol tinyekwa fọwọ slash gị ọzọ ọ kọmentị kọmentịala onwe ya ọ bụ ihe a na-akpọ kọment ọ bụrụkwa na ịchọ ime ya nke ịchọghị ime ya nke ka ọ gara ya ọsọ ọsọ ga-emekpa nke ka anyị nke ọzọ wepụtakwa ya ihe ị ga-emekwa ịbịa n'ihu ebe a ga-ede ihe a na-akpọ gaapị nke a na-akpọ forward slash ụzọ abụọ ịhụrụ ya ọ pụkwala ọzọ ihe a bụ ihe a na-akpọ kọment ịbịakwa ga-elekwa ịchekwa kọmentị nke nwere ike ịhụrụ anya ị ga-eme kọntrol fọwọ slash ọzọ akọmentị ala ya ka akọwakwa na ihe nke a na-akpọkwa operators na javascript ọ bụrụ na ị bịa na javascript enwere ihe ndị a na-akpọ operators enwere ụdị operators ndị dị iche iche n'ime javascript enwere ka a na-akpọ arithmetic operator nwekwa assignment operator nwee comparison comparison operators nwekwa string operators ọ nwere operator ndị niile dịcha n'iche n'iche otu esi nwe ya na ime javascript ka anyị kọwaa nụ otu esi nwee ihe bụ arithmetic operator na javascript mana nke mbụ ịbịa na ọ bụrụ na ide koodu otu esi nke a na gasị aha maybe esi ị chọrọ ka s bụrụ 2 ihe anyị mere ebe a na ihe plus anyị mere na abụ ihe a na-akpọ arithmetic ihe a na-abụ nke a na-akpọkwa arithmetic operator ọpụreta ahịa na-akpọkọ na javascript ị nwere ike ji eme mbakọ ma ọ jikpe were tinyekpe variable were aha aha data tinye na variable gị ọ ihe ọzọ na-akpọkwa ọ bụkwa ọzọ na-akpọkwa ọ ụtọ ọzọ e nwere ike jikwa ike kọwaa ihe bụ ọpụretọ ma otu anyị e si mee mgbakọ na ihe a na-abụ ọpụretọ ị ihe na-abụ ihe a na-akpọ ọpụretọ nke a na-akpọ ya multiplication ọpụretọ na javascript ihe mgbakọ ọpụreta na javascript enwere ka ogego emekpa nke ọzọ a na-akpọkpakpa minus sorry ihe a bụkwa javascript ọzọ ọpụreta ọzọ nwekwa na javascript enwekwe ndị eke ọzọ dịcha iche n'iche enwere ka ya sịkwa nke a bụ ewetu nke a kpakwa nke a asịkpa plus nke a bụkwa ọpụreta ọzọ anyị nwere nwerekwa anyị nwere nwerekwa nwoke nke nke a na-akpọkwa division ya si ihe dịka anyị nwere ike ịkpọkwa variable ihe ndị a na-ahụcha ha variable variable ihe ndị a na-abụ arithmetic operator ị hụrụ ya e nwerekwa ndị nke ọzọ na-akpọcha eh, modulus ka anyị kọwakwa nke a na-akpọkwa assignment operator anyị ga na-agbanụ mgbamgba maka oge kọwaa assignment operator nwere otu anyị si kpọọ ihe a na nke a na anyị na-achọ ịkọwa otu anyị si kpọọ ya na abụ si na ihe a bụ assignment operator ile anya na ihe a na-ana ebe a na ndị oyibo na-akpọ equals ọbịa ọ ihe a na-akpọ assignment ọpụretọ na javascript enwerekwe ụdị ndị ọzọ ndị ọzọ niile dịcha na javascript ka nkọwa nzikwa ihe a nke ọzọ na Ó, Bruninho, deixa de cá. Cai se Ó, cai C aí, levando. Gabi, ó, só. ihe a anyị mere kwa ebe a na-abụkwa ihe nke plus and equals bụkwa ihe na-akpọkwa ọpụrịtọ ọkwa ọpụrịtọ ọzọ dịkwa iche na ime javascript enwerekwe ndị nke ọzọ dịkwa nke a na-akpọkwa enwerekwe nke nke dịkwa nke ị ga-esi minus equals to nwekwe nke ihe a bụcha ụdị na ụdị operators nọcha n'ime javascript otu ị ga-esi yuzucha ya n'ime javascript ọ dịcha n'iche n'iche ụdị na ụdị niile nke a na akpụcha operators niile ị nwere ike ịnweta enwerekwe nke ọzọ na-akpọkwa comparison operators otu comparison operators na taa nke ọzọ bụ nke na-adị ụzọ atọ ọ nke ọzọ bụkwa nke na-adịkwa ụtọ nke ọzọ dịkwa ụtọ m ga n'otu si na-eyuzucha ha niile nke ọzọ bụkwa nke a na-adịkwa nke a na-akpọkwa ọ bụ nke ọzọ nke a na-akpọkwa ihe dị ụtọ a ma ọ bụkwa ihe ndị a niile e hụchara ebe a na-abụcha operators niile dị iche comparison operators niile dị iche iche iche na javascript ka m zinu na ka m zikpere otu a ga-esi yuzi e ya na ọ bụrụ na ị bịa ebe a na ọ bụrụ na ị bịa ebe a na si ka anyị dee let opere opere a asị anya sị ka ọ bụrụ 5 anya bịakwa nke ọzọ sị let op ka ọ bụrụ 8 ọ bụrụ na anyị bịa na-asị ọ bụrụ na anyị bịa na ya chọọ anyị chọrọ ịjụ ajụjụ mara na opera opera nke opia ọ bụ ofu ihe ihe ọ na-achịkọwa nke a na nke ọ bụ ofu ihe kee otu a ga-esi mara ma ọ bụ ofu ihe ma ọ bụghị ofu ihe otu ị ga-esi ọ bụrụ na ị na-asị enwere ihe na-akpọ if statement ọ bụrụ na abịa sị anyị asị ya ma ihe dị ụta ma ihe na-akpọ alert ee ọ bụ ezie ọ anyị abịakwasị m ga-akọwara na ihe bụ s if s and uh, ihe bụta if statement a na-akpịa m ga-akọwara na-akpịa control flow m ga-akọwachara ya ọ bụghị ee ọ bụ asị <laughs> ịhụrụ eh, ihe ọ na-achị kọwara anyị na ee ọ bụ asị asị ọ bụ asị ihe ọ na-asị kọwara na ọ bụ asị n'ihi na nke a na-akpọ ihe a bụ uh, ise na uh, asatọ abụghị ofu ihe ọhịa na-asị gị na ọ bụ asị mana ntị ikpe nke a na-asị ka ọ bụrụ ise ise ị ga-ahụ na ọ ga-agwa anyị na ọ bụ ezie na ọ bụ n'ezie ịhụ na ọ sị na ee ọ bụ ezie n'ihi na ise na ise na ise ndị a bụcha ofu ọhịa ise ya ihe ọ na-achị cheki na ọ sị na ihe ọ na-achọ ka ọ nyochaa ma opera na opia ọ bụ ofu ihe ihe a na-achịkọwa dị data ọ bụ ofu ihe ebere na javascript ebe ihe na-akpọ ee e, ọ bụ na iche nwere ikike ijikwa nke na-adị ụzọ atọ nke a na-echeki weda ọ na-echeki ma the data types ọ bụ ofu ihe variable ọbụkwa ofu ihe ọhịa ọ na-akọwa na nke a na ka anyị wepụkwa na nke a na-akọ ihe abụ ya na-akpọkwa comparison operator enwere kwekwa m sịkwa mba na ọ bụghị ofu ihe ihe m na-achọ na n'akwa bụ obere na aka a ga-abụ ofu ihe ọ bụ mbịakwa nsịkpa mbịa sịkpa na ka m kpọọ ihe anọ mkpịa ise ise ka m degharịa ihe akpa ise ka mkpịa ise atọ ọ bụrụ na m bịa ebe a na m si ise ọ dị ntakịrị karịa atọ na ihe ọ ga-agwa m ebe a na ee ọ bụ ezi ọ bụ asị ọ bụ asị ise adịghị ntakịrị karịa atọ ọ bụ ihe anyị na-akpọ comparison operator mbịakwa na asị jụọ ya sị ise ọdị nnukwu karịa atọ ọ ga-asị m ee ọ bụ ya ọ bụ eziokwu ọ karịrị ya ọ bụ ihe a na-akpọ comparison operator e nwere otu a ga-esi na-eyuzi nke a na-akpọ eh, nke nke ndị oyibo na-akpọ ịkpọsa anyị ga-eyuzi na conditional statement anyị ka anyị na-agbago n'ihu ka anyị kọwacha na otu esi na-eyuzi ya n'otu n'otu ka anyị ghara ịkọ ya otu ọ ga-esi na-agbagoju ya n'ihi na nkụzi nke a bụ nkụzi nke mbido ọ maka ndị na-amụta javascript ndị na-abịa ebido ịmụ javascript ọhụrụ e nwerekwa ihe ọzọ m na-achọ ịkọwara na onyo dị n'ime ime nke ihe a na-akpọ date na javascript ọ bụrụ na ịchọ ide date na javascript ọ bụrụ na ịchọ ide date na javascript otu ị ga-esi dee date na javascript ọ na-akpa ya date na java ọ sị na asị na ihe ahụ dị anyị eme ya assign anyị ga-asị new date ọ weta na-esi eje na javascript E, otu nsukpịanụ deeti a na di na ga-ebupụtara anyị deeti taa na e nwere kpe ihe ndị ọzọ nọcha n'ime deeti ka anyị mee ya ya na-akpọ kọnsụl ka anyị kọnsụl ọgụọ ya ihe otu si kọnsụl ọgụọ ya na ị ga-ahụ na ọ ga-ebupụtara anyị deeti taa na ihe ịhụna na o bupụtara anyị deeti taa na deeti taa na bụ satọde julaị 01/1/2023 ị hụrụ ya bụtakwara taịm niile ị ya anọ m na naijiria na ọhịa ojinezi m west africa standard time gmt ị ya ugbuna na. hụrụ ya ọ bụ ịbịakwa na ịhụrụ ọhịa ojinezi enwerekwa enwerekwa ụdị ọzọ na ọzọ ị nwere ike iji jikwa wepụtacha deeti ndị ọkwa na ịchịrị wepụta mebi ịchọrọ chọrọ ka onye gị ụbọchị taa ihe ụbọchị taa gaasị enwere ka na-akpọ get date ka m depụtara anyị kpọọ ya na ị ga-ahụ na anyị bịakwa na ihe a na ihe na o bupụtarala anyị ihe o bupụtara anyị na-abụ isii e nwere otu javascript na-esi na-agụ ọnụọgụgụ ya ọnụọgụgụ ya na-ebido na ọ na-ebido na mbụ ọ na-ebido na otu abụọ atọ anọ mba javascript ọnụọgụgụ ya na-ebido na na ọ na-ebido na nke eh, nke a akpọ zero ọ otu ọ na-esi ebido gụwa javascript a na-agụ otu mgbe atọ anọ mba lee otu ka m si gị ebe a na lee otu javascript na-esi agụ ọ na-agụ 01234 ọ otu javascript na-esi agụ ọ na-agụ otu mbụọ atọ anọ ise mba javascript a na-agụ ụtọ ahụ ị hụrụ ya ọ na-agụ ụtọ ahụ ọ bụkwa na na-esi ya na nye anyị nke a na-akpọ get day ọ na-apị ahịa na ị ga-ahụ na oge ebupụtara anyị ntaa na awụ onye ọ na-eche bupụtara anyị n'ụbọchị taa awụ first ọhịa ọ na-eche bupụtara anyị na ịbịa na ịsịkpa ya ọ ṅụrụ ọtụtụ n'ime niile ile anya na ị ga-achị ọtụtụ n'ime otu nwere ike iji use ya get day get day get full year get uh, hours get milliseconds get minutes get months get seconds anyị ga-akọwata e anyị ga-ewepụta javascript deti a dị ịtụlụ anya otu a na-esi agụzi oke ka anyị kụziere na ihe bụkwa konsol otu a na-esi eyuzu konsol ama m na kemgbe m ji bido nkụzi ana m eyuzu na konsụl bata akọwabeghị ihe bụ ihe a na-akpọ konsụl bụ ihe ị ga-eji na lee ọ bụ na ịchọ ilepụta ihe bụ data gị ọ idere koodu gọbl iji idere ka ịhị anya na webụsaịtị na ebe webụsaịtị ga anyị ga ọhị konsol aka ị ga-eyuzu ịrụtọ pụtara ebupụtarala data ahụ ọzọ ọhịa a na-akpịa kọnsụl a e na nke a na-akpọ kọnsụl dọt erọ nwekwe nke ọzọ ndị nke ọzọ na-esote mechi ya niile mgbe ị ga-eji kọnsụl gị na-ahụ data gị na ihe gbasara variable gị niile na ị na-eji na koodu na javascript na ime kọnsụl ebe a na-akpọ lekwe ebe ahụ ya ka na-akpọ kọnsụl ebe ị ga-eje na-ahụtacha ihe gbasara kọnsụl ahụ niile ebe ọ bụrụ na ị na-ede koodu gị achọrọ m ka a kọwakwa na ihe ọzọ a na-akpọ function na javascript function na ọ dị ọ dị omimi ọ dị omimi na javascript ọ dị omimi ka a kọwa na ihe bụ function na javascript nke mbụ nke mbụ ihe na-edekwa na-abụcha ya na ihe otu a na-esi ede javascript ị na-ele ị na-elekwe anya ka anyị sịkpa console ọ bụrụkwa na ị nwee ajụjụ ọbụla biko tọsara anyị ajụjụ na kọment sekshọn anyị ga-aza nọ na anyị ga-aza na ebe anyị na ebe a ajụjụ unu niile ka ọ na-abịa biko anyị na-arịọkwanụ kanụ tụnyerekwa anyị aka na subscribe button ahụ ka o nwee ike tụsara anyị ozi nke ihe nkụzi javascript a na asụsụ igbo biko na anyị na-arịọ ọ bụrụ na ịhụrụ anya ihe anyị na-eme na nkụzi nke webụsaịtị a na asụsụ igbo biko tụnatara anyị aka na subscribe button a biko anyị na-arịọ gị arịọ gaa tụnyerekwa anyị aka na aka na akpọkwa like button ka nwee ike tụsa aka onye ike tụsara anyị ozi nkụzi nke webụsaịtị a na n'asụsụ igbo anyị chọrọ ka ndị niile na-asụ asụsụ igbo nwetachaa ihe onyonyo nke ahụ otu esi na-emepụta webụsaịtị anyị na-achọ biko tenyere anyị aka na sọskraịb anyị na-arịọ na-arịọ ewenu ka anyị na-agakwanụ n'iru ihe a bụ function enwere ya ọzi na chekọwakwara nọ ọ bụrụ na ị na-ede koodu gị biko ewerekwere ihe a na-akpọ fọnkshọn jide aha variable gị na ewerekwere ihe a na-akpọ fọnkshọn otu ọ dị a na-akpọ ya ejikwere e ya na-ede aha variable gị ejikwere ya bịa họrọ aha variable gị na javascript ọ ga-enye gị nsogbu ịhụ na ụta anyị edeela ya na ihe a bụ ihe a na-akpọ fọnkshọn na javascript ya ọbụghị a na-akpọ function na javascript ịrụta ọdịnal ọ ga ahụhịa na-akpọ javascript ihe ọ na-akọwa bụ na ihe function a bụ ọ bụrụ na ị chọrọ ka na javascript gị ọ bụrụ na ị chọrọ ka webụsaịtị gị kpaa agba niile dị iche iche function bụ ihe ị ga-eji si ya mere m ihe ka ọ dị ụta meere mere m ihe a ka ọ dị ụta ka anyị lee anya kọwakwa otu a ga-esi ji function a mepụta ihe dị mma ka anyị gaa na html faịlụ anyị again anyị gaa n'ọzọ anyị ga-ekenu si pịa bọtịn pịa bọtịn bọtịn bọtịn bọtịn ọcha bịa bọtịn ojii ojii anyị asịkwa ebe a pịa bọtịn bọtịn Hmm. uhi ya si uhi ka nke ka anyị were anyị họrọ na nke ọcha ọbara ọbara ọbara ọbara na-abụ nke ndị oyibo na-akpọ red ọbara ka anyị ga-akpọ nke a oji banyere ka akpọkọ ya kọlọ ọzọ anyị si uhi anyị achọọ nka ka anyị were na anyị ya grin nke a na-akpọ ka grin anyị kwesịrị ịkpa na-asụ igbe na-asụ igbo so ihe mgbe anyị ewerela m kọlọ ndị a na achọrọ m iwebata na javascript ọ otu isi were ihe a na-eke etu ị ga-esi webata na javascript ị ga-ewere aha ya id ndị ọkwa na klaasị ga-abịa ụta isi nwee ya ebe a lee ka ụta isi mee ha ebe a ga-ede nke bọtịn nke mbụ anyị ewepụrụ ya ọ dịka ka anyị ga-ege tọkwa bọtịn m iwetu bọtịn ahụ anyị nwere na agba ndụ so ịbịazi ebe a na anyị ga-akpọ nke a ngịnị ka akpọ ya bọtịn ọ bịakwa nga ya Kpọtịm ọbara eh, ọbara. Ị bịakwa ihe ọzọ ngala ya gaa họrọ aha bọtịn ahụ ịkpọrọ ya bọtịn ihe ahụ lee nwere ike akpọkọ ya ofu ihe ahụ ịkpọrọ ya bịakwa ebe a chenjie megharịa ya bịakwa nke ọzọ họrọkwa ya ga-ewebatakwa ya n'ime ege achọrọ m ịkọwara n'otu a na-esi eji fọnkshọn arụ ọrụ na JavaScript otu ọ dị na enwere ọzọ nchọkwa ịkọwara na na anyị ewebatachala bọtụn abụọ ndị ahụ na anyị ga-agụ na webụsaịtị anyị ga-ahụ na anyị nwere bọtụn dị ụzọ lee anyị nwere bọtịn dị ụzọ ụzọ atọ na ka anyị nke ka ọ nọ ala ala ka anyị gaa na HTML anyị ihe a na-akpọ bịa ka o nwee ike mee ka bọtịn ndị ahụ n'ụlọ ala ya I need I, I weapon punya. Kayaknya punya I weapon if statement I weapon punya. Ini aja. Kebon. ya. I wait to on you. Ka na nya nso. Oke ugbu na ị ga-ahụ na abụọ ndị a. Bọtịn ndị a na-enweghị ihe a na-arụgbu m tụrụ ka achọrọ m ka ị pịa ka ihe a na-akpọ background color ka ọ gwa green. ịbịakwa nka ka ọcha ọbara ọbara nke na-akpọkwa red so ohi m chọrọ ka anyị ji fọnshọn a mee na olee otu ị ga-esi mee ya ka anyị dee nu fọnshọn enwere ka anyị eweta ihe ala ala achọrọ m ka anyị ji aha ihe ahụ mepụta ihe ohi m ji chọrọ ka n'ihi oge oge adịghịcha ka nwa ike na-akọpụ ihe ndị a na-epesa n'ihi na oge adịghịcha ugbu na ihe m chọrọ ka anyị mee na bụ ka anyị dee fọnshọn fọnshọn nke nke ọcha ọbara ọbara na bụ nke red then him m chere mere anabata ịhụ ya na-akpọ document dot body dot style dot background ana m achọ ime ihe a na-akpọ background color ya ka ọ bụrụ red ọ bụrụ na ịpịa pịa bọtịn ahụ anyị kọpịa page ọzọ paste ya sịkwa ka nke a bụrụ nke nke nke green ahụ achọrọ m igosi na ihe function na-arụ then ihe m chi ime ebe a na-abụ ka anyị wepụkwa ihe ihe ala ihe m chọrọ ime ebe a na-abụ ọ bụrụ na ị pịa bọtịn a ka m webata aha nke a na nke ọbara ka achọghị m ide ihe ebe a ka m bịa soro ị hụrụ ọ bụrụ na ịpịa pịa bọtịn nke a na ka ọ bụrụ na ịpịa pịa bọtịn nke na pịa bọtịn ọbara ọbara nke ọbara ọbara ịpịa ya na ọ ga-esi gị na nke a bụ nke ọbara ị hụrụ aha ya nke a bụ nke fọnshọn nke ọbara ịpịa ịpịakwanụ nke a ọ gosigi na nke a bụ nke green ahụ ị hụrụ ya so ihe m chọrọ ka mee ọ bụrụ na ịpịa ka o chenjiela ihe na-akpọ background color so ihe a ga-eme ka anyị kpọọ functional na enwere akpọ function invocation enwere akpọ function invocation ka anyị kpọọ ya n'ime ihe a na ka anyị wetuo enu nke a na nka ya nke anyị nke nke a na akpụkpọ ya n'ime nke si hụrụ ya ka m rilodu ihe ọ bụrụ na ịpịa pịa ihe ebe a ọ ga-echenji ihe a na-akpịa background color ọ ga-echenji ya na nke a na-acha ọbara ọbara ịpịa ya obere hụrụ ya o chenji eri ya ịhụrụ ya na o megharịarị ya ọ chawala ọbara ọbara ịpịkpa nke ọzọ anyị wetụghị ya nke anyị siri n'isi ịpị aka na ọ ga-enye ya ụcha nke a na-akpọ grain n'asụsụ oyibo ịpịa ya ogbene hụrụ ya o mee ya ịpịkwa ebe ọ ga-acha ọbụrụ hụrụ ya ihe ihe javascript function ga na-emere gị hụrụ ya ihe ọ bụla ese ya na-amee ọ ga-emere gị ọ ịchọrọ ka o mere gị ihe dị otu ị ga-eme ya hụrụ ya ọ bịa ihe na-arụrụ anyị ihe ọzọ m chọrọ ka anyị kọwakwa bụ ihe a na-akpọ function invocation na javascript kee ihe bụ function invocation kee otu anyị na-eji ya wee rụọ ọrụ na javascript ọ bụrụ na anyị dee ebe a bụ anyị dee ebe a na ihe a na-akpọ ya ihe otu ịchọ ibido dewa function gị ị ga-ebido na keyword function ihe a ihe a na-akpọ function keyword ibido na keyword a de gede ahụ ihe ọzọ nke ọzọ bụkwa aha function gị aha function m geeti ga anya na-akpọ opening and mmepe braket na mmechikwa braket gede curly braket eh, again gedekwa curly bracket mmepe ya na mmechi ya nke a na anyị ga-asị ka anyị dee console dot log anyị asị ana m amụta ana m amụta javascript ọ bụrụ na anyị edecha na function ebe a anyị dee function ebe a anyị ọzọ function ọ bụrụ na ị kpọọ ya ọ bụ ya a na-akpọ function invocation ọ bụrụ na ị kpọọ function ị ga akpụ ya aha invocation a menere na ide function ị ga akpụ ya aha ka ọ zaa gị oku ka onye ike rụọ ọrụ ọ bụrụ na ịkpọta ụjọ ọrụ gị dunya ala izinye ebe ọ ga-arụ enidere gị asị ya rụọ ọrụ ka oge ike bido rụọ ọrụ ọ ya na kpọrọ function invocation ọ bụrụ na ilekwe na function ndị nke mbụ anyị dere ebe a function ndị mbụ anyị dere ebe ị ga-ahụ na anyị kpọrọ okwu ebe a anyị akpọọla okwu n'ime ebe a sị ya ọrụ anyị ọrụ ọ bụrụ na apịa bọtịn ahụ akpọọ gị okwu rụọrọ ọrụ dị ụta anyị sịrị ebe a bụ ọ bụrụ na apịa bọtịn ebe akpọla gị okwu ọrụ anyị ọrụ ma chejiere anyị ihe bọdị dọt background tinye na nke na-acha ọbara ọbara ọwụ ihe gbara ebe a ọ bụkwa na ịbịa ebe a na otu anyị si kpọkwa nke a na ị ga-ahụ na ya akpọbeghị function enweghị ọbụla ọ ga-eme ị ga-akwa na JavaScript anyị na ị ga-ahụ na enweghị function ọbụla emeghị ihe ọ ga-eme enweghị ọrụ ọbụla bido rụwa because e, onweba aha kpọrọ ya onye mere ji onwe ọrụ ihe ọbụla ọrụ ga enweba aha kpọrọ ya ị enwebeghị ihe ọbụla ọ rụwara enwebeghị ọbụla ọrụ gbọta ọ bụ na ọ bụ na-abịa nsị ka anyị kpọọ ya aha ịhụrụ otu o si na-akpọpụta javascript ịhụrụ otu o si na-akpa aha fọnshọn anyị akpọla ahịa ya na ị ga-ahụ na ala ọ ga-arụ ọrụ ire ebe a na ị ga-ahụ na ana m amụta javascript ọ rụọla ọrụ n'ihi na anyị akpọla okwu si arụ ọrụ anyị ọrụ e nwere kwa ihe ọzọ a na-akpọkwa arụ fọnshọn enwerekwa otu ọsọ a na-eche ejidekwa arụ fọnshọn ọ bụrụ na ịchị dị arụ fọnshọn gị ị ga-ahụ na o nwerekwa ụdị ọzọ a na-eji edepụta arụ fọnshọn iji dị arụ fọnshọn a na-eji nke a na-akpọ fọnshọn kiwọd ihe ị ga-eji nwere ike ijikwa let de arụ fọnshọn gị ọ jikwa va ọ ji cons ị nwere ike iji nke ihe arụ fọnshọn na-eme na a na-eke ya dịka variable ọ dị iche ebe a na-eke variable ka m si gị otu a na-esi eke arụ fọnshọn ide ihe a bụ nke a bụ nke a bụ ihe anyị dere ebe a na ọrịa bụ aha function nke a bụ arụ function ihe ọzọ ị ga-eme bụ ga-etinye ihe anyị na-akpọ anyị na akpị ya na javascript assignment operator ga-etinye ebe a den nke ọzọ ga-etinye mmepe e, braket na mmechi braket gị dedekpa nke ọzọ a ebe a tige ihe a na-akpọ greater than sign then wepụtakwa tige nke ị ga-ahụ na ihe iri ha na-abụ ha na-abụ nwere ha na-abụ nwere ihe a na-akpọ coli ha na-abụ nwechara ya ọ ebe fọnshọn n'ime fọnshọn gị ga-anọ ọkwa na anyị sikwa ebe a na ka anyị mekwa ihe n'ime fọnshọnal ị ga ahụla nke a bụ arụ fọnshọn ana m amụta arụ fọnshọn na javascript ị hụrụ ọdịna ana m amụta javascript arụ fọnshọn anyị wepụ nke a na-asị ana m amụta arrow fọnshọn na javascript hụrụ otu ọ dị ugbu na ịhụrụ ya so ihe ọzọ ị ga-emekwa bụ ị ga-akpọ fọnshọn a ị ga-akpọ fọnshọn a ga-akpọkpọ ya ha ebe a ịhụrụ ya ịkpọ ya na ọ ga-arụ ọrụ na ọ ga-arụ ọrụ ịhụrụ ya ana m amụta arrow fọnshọn na javascript hụrụ ebe ahụ so e nwere kwa ihe ọzọ m chekọwara na ọ bụrụ na ị chekwa ịkpọ function aha function invocation a ọ bụrụ na echekpọ function ịbịa n'elu ebe a bịa kpọọ ya ịbịa n'elu ebe a bịa kpọọ ya na ọ ga-arụ ọrụ ọ ga-enye gị ọ ga-enye anyị nsogbu na ka anyị gaa akpa na anyị ga-ahịa na ọ ga-ehu na ọ ga-enye anyị nsogbu ọ sị na ihe ọ na-akọ ebe a na enwetaghị aka ya ga-erute ebe a kpọrọ ebe e dịrị fọnshọnal n'ihi na ọ bụrụ na line 158 a ị ga-ahụ na anyị edebeghị fọnshọnal so ị ga-akpọ ya n'elu nke a n'elu arụ fọnshọn ị ga-akpọnwu ya na ị ga-akpọrịrị ya na ọ bụrụ na ndị jaa arụ fọnshọn gị ka ị nwere gị kpọọ ya okwu ọ ga-abụrịrị n'ala ya enwere ya na-asị na javascript bụ uh, single threaded uh, programming language then ebe ka ọzọ ọ na-eme na nke ọzọ ga-emecha bifo nke ọzọ eme ọ ihe ọ na-akọwa nke ọzọ ga-emecha bifo nke ọzọ eme but e nwerekwa ihe ọzọ dị iche na gbasatara nke a uduka functional na nke arụ functional nke a na-akpọ ya function e enwere ya na-akpọ function declaration function expression and uh, arụ function ihe a bụ three types otu a na-esiri declare function na javascript ọ bụkwa na nkọtu nke nọ na enwere ike kpọọ ihe dị iche na fọnshọn nke a na-enwe fọnshọn kiwọd na enwere ike kpọkwa ya n'elu ebe a enweghị ihe ọ ga-eme ị ga-akpọ onye n'elu ebe enweghị ọ ga-ọ ga-arụkwa ọrụ otu kwesịrị ịrụ ọrụ n'ihi na ọwụ ihe a na-akpọ fọnshọn deklarashọn lekwe ebe ọ ala ọrụ ala e ọrụ enweghị ihe ọ ga-emekwa bọtụ ọ bụrụ na ọwụ fọnshọn arụ fọnshọn a ị ga-akpọ onye n'elu ya bọtụ ọwụ fọnshọn deklarashọn ị ga-akpọ onye n'elu ya enweghị ihe ọ ga-eme ịhọrọ ya bụ e enweghị ihe ọ ga-eme ma ọ na-akọ mma ka ịkpọ ya n'ala ya ihe ahụ bụkwa ọhịa ọzọ anyị na-akpọkwa hoisting na javascript anyị ga-akọwacha ihe bụ hoisting na javascript so ihe ịhụrụ ihe ọzọ nchọkwa ka anyị kọwaa gbasara function ị ga na-ajụkwa ese ma ọ bụrụkwa na anyị dee function anyị n'ime ebe a n'ime script anyị ka ekpe otu ga-esi kpọọ ya na n'ime html faịlụ gị ọ bụrụ ka m sị na ka anyị dekpe function n'ime ebe a na ka anyị kọpịa ahịa ka a ghara igbu oge ka a ghara igbu oge ọbụla ọchọ m ka igbu oge ọbụla oge adịghịzi aha function na na na ime html otu anyị si dee ya ebe a na ka m sịkwa nchenji aha nke anọ ọ bụrụ na ịchekpọ fọnshọn a na ị nwere ike ikpe ya n'ime ebe a ị nwere ike ịkpọ fọnshọn a n'ime ebe a hụrụ otu ọ dịkwa aga akpọkwa ya n'ime ebe a ọ ga-arụkwa ọrụ bọta ọkwa na ị chọrọ ọ bụ na enwere bọtịn imere ma ọ na enwere ihe ịche epe lee e nwere ihe ọbụla eche epe na ịche ya n'ime html tag gị ihe ị ga-eme bụ ga-ewetakwa bọtịn ọzọ iweta bọtịn ọzọ a ga-asị pịa skript function ọ bụrụ na ị kpọọ ya ebe a na kootu ga-esi kpọọ function a n'ime ebe a ka ga-esi chọọ ka kpọọ ya n'ime skripta a ka ga-esi kpọọ function a ma ọ bụrụ na ị pịa bọtịn a ihe ị ga-eme bụ ga-ede ihe a na-akpọ on ide ihe a na-akpọ onklik ga-ewebata ihe a n'ime ebe a iwebata ya n'ime ebe a geeti iri anyị ihe a na-akpọkwa geeti kolibresis ebe a ị ga-ahụ na anyị gaa n'ime webụsaịtị anyị anyị pịa bọtịn anyị na-akpọ pịa skript function anyị ya ọ ga-arụ ọrụ ana ihe ọ ga-arụ ọrụ ana ka m nzinu pịa skript a ị hụrụ ya ana m amụta javascript function lọrụ ọrụ ọrụ ahụ na ịpịakwa ya ọzọ ọ ga na-akpọ function ahụ ihe ọ na-asị gị pịa bọtịn a ka ịkpọ function ahụ ukwu ọhịa ọ na-akọwara anyị ị ya ọ ga-esi kpọkwa function a ime ebe a ọ bụrụ na echepị ọ na iyuzu ọ bụrụ na iji imeghị hụ ijighị ahụ nke external nke arụ ọrụ ọ wee bịakwa ebe a ime function gị n'ime ebe a otu ga-esi kpọọ ya n'ebe a na ime html fara gị ụtọ ịhụrụ ya nke a bụ ihe a na-akpọ event ya ọ bụrụ na ọ pịa ọ ọbịa ọhịa na-akpọ onclick ịpịa ya ọkpọ fọshọn okwu ka ọrụ ọrụ ọhịa ọ na-akọwara anyị akọwa bụkwa ihe a na-akpọkwa ihe a na-akpọ a na-akpọ ya control flow na javascript ọbịa ihe nke a na-akpọ if statement ihe if a na-arụ bụ ị nwere ike eji ya dekoodu niile ihe ọ ga-akọwara gị ebe a bụ sị ọ bụrụ na ihe a bụ ihe ọbụla itiri ebe a ọ bụrụ na ọ bụ ezie ọ bụrụ na ọ bụ true mere m ihe niile koodu niile nọ n'ime ebe a ọkwa na ọ bụ asị mee nke ọzọ n'ime mgbe ọ wụto na-eche akpa agba ile anya ebe anyị mebiri na mbụ ọnwụ ihe niile ọrụrụ ị ya bọt ihe anyị na-achọ ime na ihe onyonyo nke anyị na-achọ ka anyị wepụta ohere kọwaa because ihe ndị a niile dịcha ọ dịcha ọ dịcha omimi ka anyị wepụta fido ndị anyị wepụta ihe onyonyo ndị nke anyị na-akọwacha ha niile n'ụdị n'ụdị ha niile ka enwe ike wụta ọfụma but ihe m na-achị kọwara nọ na-abụ na ihe ihe a na-akpọ control flow nke a na-akpọ if statement na JavaScript ị bịa na ihe ọbụla nọ n'ime ebe a ọ bụrụ na ihe abụ ezie ọ bụrụ na ihe abụ ezie ihe a na ebe a ọkwa na ọ bụ na ọhịa na-akpọ variable ka webatara n'ime ebe a ọ bụ na ọhịa ka iwebatara n'ime ebe a ọ bụ na nke a bụ ezie ihe ọbụla koodu ọbụla itiri n'ime ebe ihe ga-arọ na ọ bụ na ihe a bụ asị ihe ọbụla bụ ebe ihe ga-arọ na-enwekwa ihe ọzọ na-akpọkwa truty and false value na javascript truty and false value na javascript anyị ga-akọwacha ihe ndị ahụ niile ọhịa anyị na-arịọ nụ ka ọ na nyere anyị aka na subscribe button a ka anyị nwee ike nwetacha ihe onyonyo nkụzi niile nke gbasara webụsaịtị anyị ga na-emekwe na ọbịanihu na-abịa abịa ndewonu nke a na-abụkwa enwerekwe nke ọzọ na-akpọkwa enwerekwe nke ọzọ na-akpọkwa switch statement hụ ihe ebe a bụ ihe a na-akpọ switch statement ọ bụrụ na ihe a na ebe a na-akpọ expression ị nwere ike iwebata variable gị ọbụla ị chọrọ ma ọ data gị ị nwere ajụọ ya sị ihe ọ bụ ezie ọ bụrụ na nke a na-akpọ kesi na nke a na-ayiri na koodu nke a na-ebe a ga arọ ọnụ ọ bụrụ na nke wa ya bụkwa ihe a yiri ọrụ na gị nke ọkpa na nke ọzọ yiri ozikpe gị nke ọkpa nke a na-akpọkwa switch statement ka anyị kọwakwanụ ihe bụ for ọ bụrụ na ịbịakwa na ihe a na-abụ ihe a na-akpọ for loop ị ga-eji enwere ihe na-akpọ iterate n'asụ Igbo ị ga-eji họpụta ofu n'ime ofu n'ime n'ime ihe ndị a niile ofu ihe ndị a niile otu ha niile si gbacha ị ga-eji kọrọcha ha ofu n'ime ọ na eji wepụta ha ofu n'ime ofu n'ime ha ị ga-eji ihe na-akpọkwa for wee mee ya na JavaScript anyị na-arịọkwa ọnụ ka tụnyere anyị aka na sọskraib button nke a nwee ike pịara anyị aka onye ike nyere anyị aka gbasara anyị ozi ọma tụsịkwara anyị ihe onyonyo nke nkụzi nke gbasara web development a anyị na-arịọ ọnụ niile ka nụ mere anyị ka ma mekwara anyị aka nke ịhụnanya bọtịn nke ahụ kpa ka onye ike nyekwara anyị aka ka yutubu na atụsarakpa anyị ozi nke nkụzi a anyị na-asịkpa ọnụ nnọọ ma anyị maka chere anyị na izu nke na-abịa abịa anyị ga na-eweta ekpere n'ọtụtụ ihe ndị nke otu esi na-emepụta webụsaịtị n'asụsụ Igbo ndewonu